igbo bụ ofu igbo ahụrụ na delta igbo ahụrụ na kogi igbo ahụrụ na edo steeti ndị gbanke ndị ọma igbo ahụrụ na benue igbo ndị nke ahụ ahụkwara na bayelsa akwa igbo rivers steeti igbo ahụrụ na cross river igbo gbasapụrụ ebe niile mana ebe niile nke anyị nọ anyị ma na anyị bụ ofu n'ihi na anyị na-asụ ofu asụsụ na-akpa ofu agwa na-azụ ahịa na ụbọchị na eke orie afọ na nkwọ ya jikọtara igbo ọnụ ya ka m ji na-ekwu mụnwa Chukwu Emeka onye nke na-ahụ maka Unify Igbos Now na Nnamdi TV ji aka na-esetịpụ olu na-agwa ụmụ igbo ebe niile nke ha nọ na ebe niile nke ụwa sọtụ na igbo bụ ofu